Ndị uwe ojii sị na ihe ha natara ndị a gụnyere egbe AK-47 dị iri, egbe ndị ọzọ dị ise, mkpọ mgbọ egbe dị iri na asaa, mgbọ egbe dị narị ise na iri anọ na itoolu, ogbunigwe iri, ojii ndị agha, ekwentị nzirita ozi na ihe ndị ọzọ.